ichie mgbezighị ihe a ga-amasị anya ka m bịara ịkwa ihe a mm. nke mbụ ọ udo dị na be nke ọzọ ọ ede gbatagbata nwa okorobịa e, e, ịkwụrụ e, na ọba na-ekwu okwu onye ọbụla ya ekwe ya mmasị kedu kemgbe a ga-ejezi ị ga-akpọ m jenụnụ wee gosi gosi obi gị ị ga-abịa ka ọnwụ bịa be gị ka arụ ụzọ onye kwasị gị ya onye ohi niile pụara ma bịa bịa biko ị mara ngwa nwunye m site nwa enyi m nwere ka gị na ịba aka nne m bụla aka ekpe m bụrụ m n'ihu pụrụ m n'azụ ọ chọpụtara mgbe ọ bụla ọ fụrụ n'ezi o mee ihu ka nwa fụrụ nne ebe ọ bụ ọta gị nwe enyi nwoke nwunye m fụ n'ezi o mebie ihu o mee ya ọzọ tọọ ya akwa ya n'ụzọ feli a sị ma ọ nwa m ya ọzọ tọsịcha ya akwa keke ihe bụ ọ mahụ ka enyi mụ na gịdị na-elu nta bịa nkịta a na-achọ katis ọfụ isi na ọmụ ga-abụ katis o zuhụrụ ya na-enwe obi aṅụrị na ọfụ gị enwetaghị na ahụ ọkwa ọkwa di m rapụtara mmadụ di m rapụtakwa mmadụ ilé ìdí mi pẹ́ lẹ́nu lójú jẹ́rí ọkọ̀ ọkọ̀ kéèyàn rẹ̀. Ṣé kí wọ́n rẹ̀ sí ní ayé? Ọ̀gá rẹ̀. Kẹ́kọ̀ọ́ nù nna ọkụkọ dịga n'ime afọ n'afọ a ọkwa eziokwu na gịnị kedu ihe butekwere nke ọ kpọrọ m mbebe ebe ọ na-arụ ọrụ n'ụlọ enwe njebe oo oh. nnabata nchọ isi gate ọsị m si ụzọ gị si nkọ enwe eh, mkpụrụ so osina ya konyezie m akpa ahụ na ebe mgbe na-anata amụrụ m na ọkụkọ dị n'ime na ọka m na-anatazi ka mebe ọ bụrụ ọkụkọ dị ya makwa m na ozuru ezu mkpọnọ nke oketeketa mana akwụkwọ nsọ bụ okwu chineke anyị nwa na-agụ gị nwa na onwe gị na-agụ katikisi ukwu wee na-asa gị nsa gị kwuru si na onye ọbụla hapụrụ ụzọ wechizi apịa nwe windo kwuru si na onye ọbụla hapụrụ ụzọ wee si windo na onye ochi ka ọgwụ mba rapụkwa ekwekwere nke nwanne maka ị na-ekwu nwanne ochi adịrọ m n'ihu ọ dịrọkwu my wife n'ihu na anyị na-aba anya n'ihu ifu na ochi adịrọ anyị n'ihu ebe ezi ka o si bata ọ ya akwụkwọ be gị ka o si obere operation abuwa afa ọgbọ na emeku nke ọ ga abuwa abuwa operation <laughs> operation operation eh nai esa ka anyị na-afika mgbe chọọ ka <laughs> m ajụjụ ka o doo m anya ọkụkọ a unu egbukwara egbu ka unu atara na ndụ anyị si esi anyị gburu egbu sie ya esi esiri ya esi esiri ya esi okwu akarị m okwu akarị m oge gwerie eghe bịa ka anyị gbaa izu bịa ka anyị gbaa izu ee eh, eh, mba ka anyị gbaa izu eh? izu ka anyị ji ịgba ife awụ nnukwu awụ nnukwu ife njiwa akpụ unu ịtọ ebe a bụ na oke osisi bịakwutere m snoo ka anyị gaa n'ihu Sam Barnabas ebe a katino ka anyị jiri nwayọọ kpọpụta ebe a na ọ dịrọ mma ị nọ ebe a mana ọ bụ na ọ jụsịa na ọma nji nwayọọ pụọ ka anyị jiri ụtarị bịapụ ebe a unu nekwala anya otu o si wa ebe ọ dịrọ mma anya ọ dịrọ mma anya eh, unu na na-efe ebe a ruo anyị were ezigbote ọ bụrụ mgbe ọbụ achọ ebe ya ya apịapụta m ihe ọ na ebe a ihe ọ na ebe a ọ na-emechuzi m iru ebe ọ bụ na eziga ọrụ n'ụlọ ụka ka ndị mmadụ ọ bụrụ ori ka alịa karịa mma na akwụkwọ ka anyị na-abịa nkọlọ ka ị na-apụ apụ a apụ ka na-apụnụ amata asụkwa m ya na obere nwanne katis ahịa nke a zụrụ ohi ọkụkọ kaktis nke zuru ori ọkụkọ na mbe fada oh, ah, eh, ọga eh, sa ihe dị n'okwu a bụ na ihe katikis mere awụrụ ihe dị mma eh, ihe dị mma mana ihe m ka onye ọbụla ghọta bụ na ọ bụrụkwanụ ka ghara ị na-afụ ya dịka ihe si n'ọbara eje hmm. maọbụ ihe so nna nna maọbụ nne nne mba nenu m anya bido n'isi na nere m anya ruo na mkpụrụkwụ ị ga-ama na onye abụ kọpọret ana m ayọ hmm. e ji bịakwute gị kịta bụ na ejere m na nke fada hmm. e, ekene dere kwuo oloya maka na oloya na anwa kamgbe a mbata nnọọ na-eme ọ na-akpọ agwa ejekwu fada na-ayọ fada wee sị mba na katikist jidoro obi ya tiwa ya bụ jido nke ndị ụka doris ọhịa mere eme eh. ọhịa mere eme na ọ bụgoro na ọ na ọkụkọ na abịa na nyanwụ fada eje nu n'ọba ebe ọkụkọ dị ọkụkọ dị ka ebe ahụ ewere ọkụkọ nye na hmm. nyanwụ izuzi ya ezu dịzi ka ije ije kwuru mmụọ nsọ Holy Ghost ebe ọ nọ na pia eziokwu wee sị ka m bịa ka m yọọ gị maka na oloyese Hmm. na afọ fada afụgogo na ngụ na fada awa aka ebe n'otu ọrụ otu aka dị wee sị ka ndị ọgụ biko enwere ihe ọbụla ị ga-eme ka igwe fada wee zenata hmm. biko kama ọ bụrụ anyị nwee ịba n'ime ka anyị ajụjụ baa nkata mba ọ bụrụ maka nke ịba n'ime chefuo nke a na amanwa ama bụkwa n'ime ọ bụka na-apụ mana ikwuwa nke ịsị ka eje ejewa fada hmm. obi adịrị fada mma oh. ihe kaktis mee ọ dị ka ebe e wetara unyi wee tee mmadụ n'iru ọ kpara arụ du egwu nke bụ eziokwu na onye nwe ọkụkọ onye ori na be ya bụ chukwu ka e na be ya ya mere unu ga-ejisi ike jeekwa kaktis ka ọ banye chapelet na mmiri na-ebu ọnụ na-ekpere sakramenti ka o nwee ike yọọ chineke mgbaghara ọ bụrụ maka ụka ọchụkwụ ka ezu e ọkụ ọ bụrụkwa mmadụ ka ezu ọkụ obido m mmanụ nke juru m afọ kịta bụ na esi na onye zuru ọkụkọ ya yes abụrọ the ka akwụkwọ nsọ kwuru si na chineke nna anyị na-ekpere ọ dị obi ebere dị mgbaghara otu a ayọba ya ọ ga-agbagha ịbịakwuzi etekwa okwu mmanụ si na a ga-eje banye chapelet na mmiri hmm. okwu ekpere onwe ozugbo ok biko eh, lawyer ṣẹ́gun sọ̀rọ̀ tó ti mítì náà ọ̀nà mẹ́tì. mítì wẹ́rẹ́ mi náà fẹ́ẹ́ lè mú ìtàwé sí kátkìsì orí ọ̀kọ̀. orí ọ̀kọ̀. 哎，我吃不了这个。 kati ka ị na-abịaghị a sị m ka ị na-abịaghị na ọ dịghị enwe ezi uchi ọgwụgwọ ka na-akwụgharị n'ihu ụlọ ụka ka ị na-abịaghị ọgwụ ekwe ise m na-ekwu onye metụ m aka n'okwu si m na-amaghị ihe so ebe ọ bụ na eziga gị n'ụlọ ụka ka ị gafere chukwu ka ị gara chukwu ozi ọ bụrụ onye ọkọ ihe dị gị mma a na-ekwu na asị na-amaghị ihe ịzụrụ onye ọkọ amaghị ihe amaghị ihe na Hey! Hey, come on, come on, come on. Come on, I'm facing, come on, hey! onye hụrụ na biro na ọ bụrụ na ị nọ ụlọ nke oge aka mmụta mmadụ mmadụ na-ata mmadụ ata na-akọrọ chọrọ ka m tọgbọrọ m bụ biko emechula m ihu ekwere ka na ochie ka ọ fụ nke ọzọ dị ka nwanne ya mana ihe ọzọ na-abụ ihe ọjọọ mere ebe a kịta n'isi nke ọya ada emete nke ọma eketara m oke ya anya niile dị n'ụwa na-ekiri m kịta ada ekwu ekwu maka katikis ịma na ọfada were oke rutụka katikis ọ sịkwa na nke ọma ndị ka ịbụ kịta ọzọ efuru ihe bi na ngada nwaanyị efuru nwaanyị sọrọ nwaanyị nwaanyị megidere sansin ihe ebe ọ nwatara sansin onye ka anyị bụ n'ihi ya ka anyị were gboo wee zere ihe dị na ngada izeta ya na nwaanyị fụ na katikis ya na ị ga-arụta ya aka abịa na parish ya iji mkpara ka m ofu ihe mere na mụnwa nọ na-enye ha m ọkpa ahụ ọ bụ na ogologo mgbe aka inye ya mana ọ ọ dị mma ngwa ka nje nara hapụ kamechi aisi aisi sapisi kuta anya baruna eh kodi echi wana o biko binande biko o eh ebinigwe ebinigwe kena ina kwa eh ewe ewe ewe ewe ebe ebe ka ana ebe ka ana kenenu chineke n'ihi na mma kenenu ya n'ihi na mma kenenu onye nwe ụwa n'ihi na ọ dị mma kenenu ya n'ihi na mma eh? nke a anyị na-agụ egwu soro ego na-agụ ọ dị ka iji nwunye echigo m katikis ọgwụ a na-ekele chukwu a enyi m felix nye nwe were aha m ga-enye fada mana mma m katkis na-egedegị ihu ụwa ya abụzi m nwunye katikis nwunye kati abụzi m sọsọ mma amaka eh, eh, eh, mụ abụrụzi elu adakati adakati a ga-atọba mma a ga-eri a ga-aṅụ <laughs> nke gị na-agbalị ihu ị na-ama ụmụ nkịta mechaa gbalịwa ihu nna ya nwekwara ihe m chọrọ ikwu ihe m chọrọ ịgwa gị gwa gị ihe nchọrọ ịgwa gị afọ ime ihe mere katikist nke ochie ka ọ ghara emekwana katikist nke ochie bụ oshi ka ozu ịma ihe merie anaghị oh, m akpọ ha onye oshi ka mara ndị be anyị isi ọla anụ ọbụla na-efe efe na-ekiri ọkwa ka ọ mara na anụ niile bụ onye onye ka a na ya ahụ ka ihe mere katikist nke ochie ka ọ ghara na gị oshi dị n'ụdọ n'ụdọ e nwere oshi ego nwee oshi ọkụkọ katikist nke ọzọ zuru oshi ego na-ezu na oshi ọkụkọ ịma na ewekuri igbo oshi nwaanyị enwere nwunye mmadụ nwoke ijekwu nwaanyị abụghị nwunye gbalụọ ọmarịcha mmiri a anyị nwetara ozi ọma ị na-agbasụ m oshi a m amakpọ oshi mana biko abụọ dị anyị na-ekwu

ya bụ gozi ọkụ ọ ewu ka ị na-achụzi agbaghị ihe kata ihe achịkwa gị n'ọbara ewu gị ọkụkọ ụfọdụ ịbịazi ebe a na-achụzi ewu amaghị tati ịmanye nnakọ iweta ọkụkọ ịgbawa ya afọ ịmanya aka ịchịpụtasị elili afọ ị na-achị ị na-achịpụta ị na-achịpụta itizi aka n'ime iwepụta eko ya ịdọwa ya ịta amaghị o chineke ga-emere gị ebe ya amaghị ihe a sị gị n'ọbara

unu ejekwa ọfụma ije anyị gara nnọọ nke ọma ịma eh, eh, na eh. ka fadas m chọta um, ezigbo mmadụ ya bụ katikis wee jezie na be ichie wee gbabazi ichie kwabili ichie ichie wee kwete akpọrọkwuola m ichie kpọ jere fada fada sị na ọ dị mma biko isi na gịnị mere biko kwugide ekwugide na m anụchasịrị ọkwụkwụ ọzọ biko biko biko akpọjere m ichie ka ọ bụrụ katikizm chineke nna m nwoke a napụ m oke m ime arụ ịma na ị mere ezigbote arụ chere m ajụọ gị biko na fọda si gị kpọta onye ga-abụ katikis ị ga-ewere onwe gị tinye na pozishọn ka iwepụ onwe gị chelụ chelụ ị na-achịkwa m na ịgba ọgụ m aka narụ m oke ruru m were nye nwaanyị ọzọ onye na-achọ ịgba m edo. Chiedu hewu nwoke eme ma arụ chere ka ngwa ife m si na ọ bụrụ na oru ruo oge aka na mba ebe ahụ awụrụ nwunye adas ah, anụrụ m n'onye isi oche ihe ụkara ịbụ na ọ na m bara ebe ahụ ewere m ọpọchuniti a wee mekpọọ nwaanyị a na-adị eboro nwa m ori ochi ọkụkọ ka ị e gbawara m aka wee nalụ m nye onye ọzọ

ịnwa anwa wee bịa m nso hmm? ntido gị ya elife ngwa gị etido m gị ya gbaghara gị gịnị ee nwa gbaghara gị ngwa ọ gafe eme abalị gafe abịa ka ị bịa ka ị bụọ m sasasasa moto ị na iwe mee gị alụ iwe mee gị alụ na ịna oge m ka ị napụrụ m ị napụrụ m eje bunye nwaanyị ọzọ maka na ọ dịrọ m mma adịghị ọmụmụ ịbụ nwunye katkis ibùdó ọmọ ife mẹ kí fún kí bu wọn kẹ. onye oh, oh, oh, abụ my father ịghọtago eh, mpa biko ọ bụ na eji m ndị ụgwọ ọ bụ na eji 3000 iwetegoro ka nye ha biko ọkụkọ ọkụkọ ọkọ mere gịnị a sị gị m nwee ike iji gị weta ka m kwụọ ụgwọ nji ọkụkọ oyibo iweta mma ịkwụ ụgbọ ya akwụ imepe ya ịchịpụta akwụ ịchịpụta akwụ ị na-ata ọ na-atọ amaghị ihe amaghị ihe <laughs> ịkwụ na onye ahụ mpa amaghị natara ego ka esi ebe apụọ n'ọnụ mpa ọnwụ na-enwe ike ije nweta ebe na kọnye nedoro na akwado dịkwu ị tara ọkụkọ fada mmadụ ah, were ọkụkọ fada taa aha amaghị ihe ịta ọkụkọ fada aha amaghị ihe ịta ọkụkọ fada aha amaghị ihe ịta ọkụkọ fada aha amaghị ihe aha amaghị ihe ịta ọkụkọ fada aha amaghị ihe n'elu ụwa ezi nwanne m biko kpachara anya gị o maka na ka onye kpara n'ọkọchị nwanne m ọkwa ya kọ n'anya n'udu mmiri ihe onye metara ka eji akwụ ya ụgwọ n'ụwa ọ bụrụ na ihe abụọ mụ na onye be anya kwadosiri ike and amụrụ m ebe a ga-ebido wee buru iwe onye ukwu wara awa. nna ụlọ ọsọsọ nna na-ezu nna jejezuo nne eshie ụmụ erie ya bụ okwu ọdụ mma ọ bụrụ na ọsọsọ nna bụ nwanne nwoke na-ezu nsị ka nhapụ hapụ onye ya kama o ike gwu ya mba ka aja na nwa ya na-ezu ezuchazie bata nne ya bụrụzi osiri ọra ihe zutere n'oshi eh? ah. ọ ife dị njọ ka ọ bụ eh, eh. mana ama nji ma ga-apụzie ha na-akpagharị n'ihu ụlọ ụka ana m abịa ka m bịafụ ka m mara ka anyị esi tụọ elu gbasara ọnọdụ katkist mmadụ ife anyị eme amarafi otu ahụ mgbe mụ na gị fụrụ ya ebe ọ nọ ọ na-awe ara ọdịnarị mmanụ na-awe ọ bụrụ na ụdị ara ahụ asị na ka eje eje ka enyo ga tinye ya na nke ndị na-enene n'isi mgbaka nke a bụ ara nke chukwu amara nke chukwu dakwasa gị ngozi a na-abịara gị mana ịfụrụ ara nke chukwu ọ dakwasa gị na-emebi ife ife abụrụ awa ife a kịta ịfụrụ wara nke chukwu nwee ike isi na ị na-enyere ya aka ji ebe afọ chineke nna wee nyamara bụ ego ọkwa ihe ọ bụ ka anyị lachi ya ọ na awa na akịta ya yara abịazi ọzọ onye na-aka ekwu na-ege pụta na ya bụ

Chico, n'afọwọ́ o yẹ achọ m ifuge bọsọ akrọsụlụ ebe a o nwere ihe anyị kpara oge ebido anyị akpanyere obi n'ọwa ọnụ ihe njiwe ebe webe unu fọrọ fọst taim ndị gwa gị na nga alụ gị bụ na nna gị bụ katkis gaa nga ọgọ ndị ama chukwu mana ihe mere na-emego ejighị ori egwu ọmụzụrụ na ọmụzụrụ ọwụ m zụrụ onye ọkụkọ ọmụzụrụ ụrụ gị ori ọkụkọ mana ọkụkọ ee ya erichago ya bifo na-achọpụta na zuru ya ezu onye ọbụla amaghị ihe mere ni ihe anyị nya gee ntị ha na m egwu chukwu ọ na-ebute na bụ ị ga-abịa laba ọ gaghị awọ akrọspa eti ọzọ ma obere oge na ndị mmadụ ga-echefu ya ha ga-echefu ya obere oge na ha ga-echefu ya oh, o nwere echefu ya ihe a dị ka akara ccc akara na aka wee bụrụzie nke ọ bụ n'ụlọ ụka a na-aka masị na-ekwu maka ya agaghị echefu echefu ụwa ụwa akụrụsụrụ ebe anaba akụrụsụrụ aja echi ọzọ biko biko ebe ka ihe abịara kịta ọ na-afọghị ka ya na-eme ọ na-afọghị ka ebe obizi ịchọ <laughs> ọ na-afọghị ka ya na-eme ihe unu nọrọ pụta gị ife ọkụkọ na isi gị n'afọ mgbadagbadagbada ọ dịkwa mma olee ihe o ji eburu Felix ka fada anyị kpọrọ ka ọ kpọpụtara anyị ga-abụ katkis oke osisi anụla m ihe ahụ nke wụ n'eziokwu ọ dịghị mma na ihe m na-ekwu eleghị anya ihe fada jiri m ihe ahụ ịma na nwa ahụ nwa nga ya ikekwe o mere ya ka o were ji tie ya aka n'obi onye m chere o jiri mee ya mana ọ bụrụ na a ga-etinye ya ọ bụrụ na ọ n'ụdị ahụ ọ ga emenụ ka ndị parish council mara kpọmkwem ọ bụrụ ihe ezuru ezu eme ka e wee ziokwu na o kwesịrị ka anyị niile wụ ndị parish council zukọ nyochaa bịa ka wepụta nwaanyị kwesịrị iwe ka ihe mere mbụ ghara imekwa ọzọ ọkwa ebe nkwụ ọ bụrụ na ekwu ekwute ihe bishọp ga-ana ya ọ na nke ka m na-eje mana ebe o si otu adị ka m be m hụrụ ka anyị gbadabazie ahụ na-erugo etu a ndewo jisi ike unu erikwa ego n'ụlọ nke a ọkwa nna be gị ka m wee fụ ndị be gị ha na-akọ na ị nọ na ya n'isi a sị ka m bịa fụ ndị amara ihe ha na-arụ ife m ji wee bịakwa n'ụbụ ka m bịakwa na nke gị wee pụọ n'ụzọ wee zute oke osisi oke osisi wee na-aba mbọ ọ na-aba ife a inweta ife ọ na-aba si na gịnị mere kedu ka o si wee bụrụ fada ga-eji ịgwa Felix ka o jee rọta onye ga-anọchi anya katkist ka ọ na-aba wee si ya oke osisi ya butuo obi ya ịnwa bụ na nwa serve bụ fada bụ nwa felix nsi a enye gị anyị ife fada ji wee mee ife a bụ nọọ o wee tikwanụ felix aka n'obi nọọ ife kpata o ji wee mee ife a kwụsị ife na-akọ ife na-akọ ife a na o melie ka o wee tie felix aka n'obi ọ ga-eti aka n'ọkpanụ ọ bụ onye ka ọ dụrụ ọnwụ na ya eti felix aka n'obi ọ dụrụ fada ife a ife dụrụ parish council ọkpọ anyị mitin abịa mitin otu a anyị enebaghị anya anyị ncha mana ife mere ya dị mana obi adịcha Felix mma mana ọ gbadofara ka ọ doro inye ije onyeme ọkpọ anyị anyị nọ anyị enebaghị anya anyị wee ka wepụta onye ya ahụ katkist ọ dịghị ọfa dị unye itinyere katkist ọ bụghị ọrụ ya ife anyị ji mee parịka nsogbu ife dapụta otu a akpọ anọ mitin anọ na nzukọ otu a anyị atụwa elu n'anya obodo anyị obodo anyị parish parish anyị ka ọ bụ fata abịala abịa anyị na-anya n'ụka na anyị na parish anyị anyị amala onye tozuru etozu ịnọchi anya katkisi nke nke a na anya kịta ọkụ ife ka o mere weghachi nọtechi anya anyị enedo anya ọfụma ya anya mhm. maka ka ewetakwa nke ochie aka nke ọfụọ mma ndekọ asistantị ya a na-ekwuzi akpọ ọ dịka ọmụ na ya na-eme ya sepụtụ na ya ife uh, a apụrụ na ife anọ mmemme nwunye nke bụ eziokwu bụ na eziokwu na ngwara ya ife a mụnwa ghọtakwara ya ngwakwa ya sị ya ọ ndị parish kansụl ka ọ dịrị izukọ wee tụọ alo nyochaa họchaa wee họpụta onye kwesịrị ịnọchi katkist ịghọtago na ọ bụrụ felix ka ọ dịrị ngwasị ya ife a wee sị ya na ọya kpatara ji wee kpana okpukwe n'obi m ife m ga-eji wee bịa fụ ngị nwa bụ osote onye isi oche bụ vice bụ ka ngị nwa wee nketa nke echi a sị ọ bụ na mountain ejere to Muhammad Muhammad eje to mountain ka ije fụfada ka a anya bụ alụ taa na echi ka e wee nyochaa ya ka anyị e wee họpụta nyochaa họpụta onye ga-anọchi katkist ka ife mere ochie da emekwana ọzọ echi okoro mhm. hapụrụ m ihe gbasara fada katikisi ọfụọ katikisi ochie ume m na-esote zuru ịmụ ife anyị eme ọdụ mma hapụrụ nke ahụ atụ na egwu ya ọ bụrụgoro na anyị eje na nke pope anyị ejegide ruo nke pope aha eje n'ụlọ nwa nkwu iri akwụ dịka oke osisi kwuru ọ sị ekwu ekwu ekwutere ọ ga-ejekwa na nke bishọp nwayọọ ife ndị a na-akpọrọ kịta ahụ ka e megide ba kịta gị e wee katikisi ọfụa nke uche akịta mma ịbanye m ọnya mụ onye mere nke a m bụ vice chairman ọmamme jebe ka nlụba ọrụ na mmafe elu na-ekwu na ngwa ka mmadụ maka ije ụdịda mmiri na-achọkọ ịbịa na ngwa ẹjọ gbẹrẹ bọ sọ̀rọ̀ nàbà. I don't understand. though. It's a remote na moto unu aha anụ ọkụkọ a n'ebe m ana m anụ ya mana anụ ya ya ga surprise ritugodinu rituonu gbaa n'ụkwụ na biko ka anyị chọọ ife a na-eme mba bụrụ na ofuru moto ka e na-ebe n'afọ onye akụkụ ka na-ebe ya bịa bịa nso bịa nso gee ntị gee ntị ọ na-afọ onye a papịa na-ezu oche ọkụkọ ọ na-ezu oge onyinye oge ejugo onye ahụ mmadụ onye ahụ alụsị onye arụ a wizard mana ọ gaghị ekwe 3000 naira ma ọ ọkụkọ na ebe n'afọ mmadụ achọghị ekwe m 3000 naira ma ọ gaa jide ya nọ n'ihu 3000 nnu bụ arụsị nna bịa site n'onye anụnụ Ebe mma gị nọ? Ebe naira ndụrụ nwanne gị nara ya ka bịara ugbu a. Bịa. Onye ga ka ị ga-akwa achụgharị gị ndụrụ nwanne m maka 3000 naira gaa kpọrọ m mmadụ nwee gbasa m na gị kpọrọ m onye nwa ga-enye m 3000 naira Hey! Jidi ebe ahụ. Wife Nya akwụ m ebe a ị mechọtara m mmadụ ọkwa Ime onye mbụ iji nọdụ ebe anụwa na-agba ọnụ ka ụkpaka. Negoro arịkwa gị. m otu ahụ ka na ifụra m. nje mma gị ka onye anya biko ka ebe lekwe ndụ na ndụ ka na-akọ ọkpọ ka ka ntị akọ ka ị na-agwa nwa ka ị na-agwa ime onye mbụ ọkụkọ na-ebe ndụrụ n'afọ na-ebe ya Ndị witches and wizards. wizard. Ifu dị ndị gị nafa na-eme kịta. Ndị ọkụ na-ebere afọ. Ndị ọkụ na-ebere afọ ka ị na eme kịta. Ndị alụsị. Ndị alụsị. Ka anyị na. Ngwa. Na No, na. Na na. Ngwa. Ah, ah. nne m asị m ka m bịakwa ilu gị maka na di m bata wee na-akọ otu o si wee bụrụ na ọ dịghị ka e nyezi katikis ọ mụnwa ka ọ dịara ịbịasị gị nne ekene dere gị na di gị emeka na ọbụ na ọ bụrụ na di gị so wepụta di m si na ọ ya ga-abụ katikis ịma na ọ gaghị abụ ya mụ ka ọ dịara ịbịasị si ụlọ na eme amakwa m na dị ifu ụdị m n'anya udo anwa ah. akwa eziokwu nne m ọmọkọmọsọ na-ekwu ife a hmm? wee na-asị m na fada kpọrọ ya wee sị ya achọbali onye ya bụ katkisa hmm. o wee na-azụ gidigbam gidigbam ije bụ katkisa wee sị ya bataba na-apụta omechuo m iru hmm? <laughs> ka o tupu na oge emechukwa gị ihu ah, ah, ịchọka na aga n'ezi ka a na-amụ ma eh? ịma ka di m si eme mbụ di gị obi gị na-agwa gị na di gị ga-emechu gị nwa ibu eh? ah, di nke m bụ nje Gabriel mba onye di m ahụ na-anọ ma ị na-aghọta na dọkịta Yuria ka mụ na ya bi n'ụlọ nne di nke gị ga-emechu gị ihe emechu mara na uyu ka di nke m ga-echu m n'ihu ah, ah, na di nke m ga-echu m uyu n'ihu ihe mere omume a bụ omume ndị Igbo na-asị mmadụ isi n'unene na-atụpụta mma were atụ ikwe na jụkọ oh. chezizie na na unu bụ ofu nne na ofu nna mana biko akpọtọzi na papa ụgwọ bụ na ị na-akpọta ekwu nwe ihe ebe ichere na ị na-ebe mgba nkịtị kpara mkpụrụ nsọ ka ndị okere ka nkọrị ịnụkwa akwụkwọ ifukwa akwụkwọ ebe jente amakwa m na amụma na-akwụ ebe pụtakwa egwu ọzọ na ihe nna akọrọ gị bụ na di m eh? dike wediri ike onwe oke ya onwe ebe ọ ga na-ejedebe aha di m bụ akịdị ama oke dike m enwekwa ha ọ bụrụ ha na na ịbụ nwata nwaanyị ihe adịghị n'obi ah, ah. zuru oke dịghị n'obi be m ka nna ege eh? m ntị ị bụrụ ha na nwata nwaanyị ara na-abụ zuru oke dịghị n'obi ya mgbe bụ na ihe adị a na-amakwa akwa ọ na-eso gị ah, kama ọ ya bụ na o nweta ọ bịa na-arahụ na be gị kama ọ apụ n'ebe ahụ ruo ruo gbuo ahụ gbupuo ya ọ na-ara na tebụl dị m abụọ ka isi ekwu dokwa ebe dị gị nọ agwa m ka dịakwa di m ama onye di m ebe m nọ na-ekwu maka nke m nọ mmechu iru ọ na-emechu m nya na ọ na-agafezi ụzọ ọ nwaanyị na anụ isi ọ efu di m di m mee gị ihe yi na-ebe ka ihu anya afọ nwaanyị ịchara ọcha ijiri oji ọsọ ya bụrụ na ya na iche na-acha blu oge nsogbu gbubu ọnụ ahụ ogwu ya n'ọnụ ahụ ogwupuo ya ọ chọwakwa onye ọzọ dị mm-hmm. emenụda e, akụkọ mmadụ na-eweta ya n'ezigbo ewekwara e m n'ezi ọhịa ka m ji wee sị na ọ ka mma ya gaba kábọ̀ ọ̀rọ̀ tó kìí náà kò ní ìgbà tó kábọ̀ kọ̀ọ̀kan. ẹ wọ ọ dịkwa na m ọsịsọ o nwere ebe m chọrọ ịgbali ka ka ime ọ dị nnọọ mma onye nwa anyị gọzie oke oh, ya akpọkwa na nwere obere ihe chọka ka ya ọ gwara oh, maka kaktis a juru ozu ọkụkọ ụmụnne ya dịkwa nke nọ na plastik na ka a na-akpọ ụlọ ya bịa na-ayọ nka ntinye ọnụ ụgwọkwana gị ma ma enwe ihe a ga-emeta ya bụ onye ka fa bịakwara be ya ọkwa fa bịala ebe fa gwara na fa bịala ebe a kedu onye ka ị na-agbakasịla onwe ya arụ ka ịkwado ife m ga-eme ọ bụrụ ọnụ mụ ka fa zuru ori nọọ kristi ka fa zuo ori bụrụ ọfara ka fa zuo ori fa ga-ejekwube kristi fa ga-ejekwube chineke fa zuo ori chineke gbaya alụfa ọ dị mma oh. mana nwere ife m ga-emenwu maka ya onye ka ị na-agbakasịrị onwe ya arụ o nwere ife m ga-emenwu a gwara nwere ife m ga-emenwu o nwere ife ọ dịrọ m n'aka ka m gbajebe n'ọdịm ọsịsọ mmiri ụka ka ọkụ anwụọ n'afọ ịmakwa ya akpụchapụ eriri afọ nye nye m nye m nye m nye m ọkara ebe mụọ jizọs onweghị ome biko hapụ onye ka iji chọọ igbu onwe m echema mmiri a ga-egbuzi ya kegosi ka mmiri ọka egbu ọkọrọ n'ime afọ ọ ka na-ebe mụọ ka na-ebekwa mụọ biko ya adakwa achị ọchị unu e, a na-achị ọchị unu na-amụ amụ ama m ihe na-atụ unu ọchị ihe na-atụ unu ọchị ọwụ sọsọ na mpa m zuru ori ọkụkọ n'ụlọ ụka o nwere ihe ọzọ o nwere ihe ọzọ na-atụ unu ọchị unu nakwa agaghị eri agụ ụkwụ unu ofu ofu abụọ abụọ agaghị eri taa ụkwara unu izizi ya ụkwara unu izizi unu ga-anwa anwa <laughs> welcome.

gịnị ife a bụrụ ife mba nwakwa ama na ụnụ ụka bụ ụnụ ụka mụ na gị na fada bịara abịa o mesịa ọ naba ọdụkwa mma mmadụ lụsị ụlọ otutu ụnụ ọlụ ka anyị ji nwayọ alụ ife a ga-eme ife anụwa efere nke fada kịta ife ọ na ebe na-akọ moto agba agba ife ọ na-akọ ọ ife kwesịrị akọ ọkwa nwa parish kansụl ya iwepụta mmadụ nke mma wee na-esonye afa na-eso n'ụlọ ụka ya kedu ife ọ na-eme ife ọkwa maka na-ede anya ị na-asị otu otu otu otu otu obi ewetara m obi m gwazie m fọdụ ka ya emekịta ịm n'ife n'ime ịfụ na ya gwa m ịbịa kịta ka ife anyị ga-eme kịta ka anyị gaa na nke Felix ka anyị jee Felix ọ gịnị ka ebegide Oji Mwansia Nanginwabo, vice chairman of this parish council. E wee mebi fediator. Osoro ko why? Ka anụla anọ wee rọpụta. O wee jeji aka ya gbakwa je weli ichie. Je nye fada and ọ ma onye ichie bụ. Ka ije ebe ahụ. Adịma Felix adịma atụ ya ụjọ. Ka ije ebe ahụ. Ama nne ma ka ije Felix. ẹ̀sìn náà kíákíá. so ní ìmọ̀ ní ìmọ̀ ìfẹ́ nà-ẹ̀mẹ́ so ìmọ̀ náà mú wà ó kíákíá ìmọ̀ náà mú kíákíá gí nà fara wọn ní ìfẹ́ nínú nà-ẹ̀mẹ́ tactist nke mụ na gị ịnọ amadị ife we n'ome ụlọ zuru ori ọkụ ewe ewe tukwa chụpụ ya chọzi wepụta onye ọfụọ ilefe ochiachia ọ bụ sọ gị na fada ka ọ duziriri ịchọpụta onye ya bụ nọchi anya ya emefuzi na anyị na-eme do otu a akpọ mitin parish kansụl chiachi ahụ ị na-akpọ ezi ọtụtụ elu amara onye ya dị mma igwe gị adị n'ọkụ gekwa ntị ihe a eme na nkịtị ile anya fụ na fada nwere ọgụgụ isi ihe ọ gụrụ n'akwụkwọ e, ọzụzụ o jere ọ na-emepụta ya ọ ma na ọ bụ ebubo ụgha ka e buru mụ na nwa m na ndị be m o wee sị ka ya were ya wee fichaa m anya mmiri m were aka m kpọta onye ya bụ katikist m wee mesie anya chee kọcha ihe niile ejekwu ichie ejekwu ichie kpọrọ ichie ọ jekwuo rie amaghị m na ọ abụrụ m ihe ọjọọ ka ọ bụrụ na ihe ọjọọ biko ewe n'iwe Felix na-anya bụ ewe n'iwe o doro mụ na gị anya na fada anyị a bịara abịa ọ bịara abịa na parish anyị ọnụ ụzọ oge ọ pụọ mụ na gị anọghịkwa na parish iwe ose onye nna anya na-achọta mmadụ ọrụ mmadụ ka ichie ịma ịma omee n'ụlọ ụka ya ọrụ nyinye aka mma ịnọchi anya katkist ịma na ozuro iwe bụ ichie odechesi nke ọfụọ ga-ede nke ochie ke mma iwe ndechi anya ihe wepụta ka ọ chịba ka m gbanwere anya ife mere n'ụwa na ume ndị ife ya eme gị na fada ọnwụ ose barabas ya na na-aga anyị nụ ya um, felix Felix ana m anụ ihe ị na-ekwu na ngwa gị kwuo n'unu ihe imere adịghị mma ka ihe mma ọpụ na-eme ihe etu esi eme ihe ekwu anụ nwaanyị enwere ukwu ya ịma na ole ya anụwa n'ebe a bụ vice chairman of this parish council fada were oke osi ya and ọ na-aba achọba ime ife ọgbọ meeting parish council meeting every member onye ọbụla ezuo oke akpa nkata ife ọga n'anya ka ị nọ ebe a na-ekwu na fada kwọrọ gị ka o tie gị aka n'obi na nkewa nkewa nke ji echọta onye ga-anọchi katist mgbe a fada gwa gị ife a ị kwesịrị ije gwa ya oloya oloya eji aka ya kpọọ mitin kpọọ n'ọda membas ezukọ wee kpaa anya alụ ọga oh. n'anya ya nara ebe a ka na-ekwu na-ekwu ife ime dị mma ọ ka m ka na ha dịka ihe ọjọọ kama na fada jiri wee sị ka ya e fichaa anya mmiri maka na mgbe e buru mụ na nwa m ebubo na ọ na-eburu ọkụkọ na-eri onye ọbụla na-eti kịta o dogo onye ọbụla anya na o nwere ori nwa na-ezu nọọ ihe ruo nwa m ebubo ya ka fada ji wee n'anya wee sị m were aka mkpọkọ onye ga-abụ katikisi ma m ya na ewere iwe Felix ozugbo ekwere ekwere n'ozugbo mụ emere ife niile eme gị na fada ozugbo mana ife m na-agwa gị onwe na mitu nzukọ ya na-abịa na mbọsị ahụ na-abịa ife ndị gbasara mụ na baichia ma njebụrụ ya m eji ya bịa ndị mbọsị ahụ uwe ya bituo gị na fada ahụ ya ozugbo anya m Hmm? ka na fada na akwa onye ọzọ ọ bụ na eritu anya onye ọzọ nwanna vice chairman irituo anyị eti onye ọzọ oche ahụ dị vakantị ma bụrụ ndị oyibo oche ahụ na-eche onye ya abanye onye anyị si banye n'oche anyị abanye mekwana m ụdị anya ukwuo mo di abuji na ọna eda na abia vice chairman a parish council na ọgba na ya na asọfọ onye bụrụ katikiti oge ndị mmadụ onye ebe gị n'ọnụ ọ ga-asọ m nsọ ihe mma ọbụla m eme na-enye otu o kwesịrị anyị ama azọrọ tankị ọzọrọkwa very much chukwu agbaghị oge ya jee kpọrọ m fada na enwe ife nchọrọ igwe ya nwe ife nchọrọ inye biko fadị na-asị m ige ntị ya nke ha na-eme ha nọ nzukọ ana ozugbo kịta ka abalị ozugbo ị na-asị banye ụkwụ na nra bụ kedu ibu usoro n'ebe a ị na-agwa m okwu ka gasị ibubu ụzọ n'ebe a ebukwa m ụzọ na pụsụ na ịnọ ama mgbe fada na-ezu ike ma mgbe fada na-eme mitin o nwere ka esi meri ya kọpụta mgbe ihe m gwara gị jee meri ya kọpụta na mitin jee gbuo ya jee jebe jebe na enwefe m chọrọ inye jebe jebe na ọnwụ na-egopụta ee Good afternoon, sir. Good afternoon. Uh, father, biko when you were eh? Um, my father. On our worst every day. Condition onye nọ na family anyị na-apụrụ isi na anyị enweta ozi onwe anyị. Ọkụkọ na-ebu onye ọbụla n'afọ. Ee, nna m na-akpagharị na-akọrọ ndị mmadụ ka o si rie ya bụ ọkụkọ ọ na-ewute m msị ka m goro n'ezigbote ọkwa agbara agba ọ na ọ o nwere weti a ka m nye gị ya ka nwee ike ịgbaghara anyị ka ife na-eme anyị kwụsị kedu ife m ga-ejizi ọkụkọ mee nke gị nwe nke ọfụma ịgafụ n'azụ ụlọ ọkụkọ nusa n'azụ ụlọ ee toro toro juo n'azụ ụlọ kedu ife fara ga-eji ọkụkọ mee ịchọkwu na ọkụkọ ezie mba nwunye fada enwetakwa ihe nwunye anyị na-eke eke na ọka obekwuo isi ka akwụgo n'ụgwọ nke anyị riri e, e, nke kọsara i ga ya naba fada biko na ọrụ eme na izu fada ori dịrọ mma ife m ga-emele dị ka fada mbụ bụ ị ga-ana oriri kpọọ nne na nna ịkpọọ ndị ezinụlọ unu kpọọ fa ka aga m eji ọmụ iko mkpelu na ekpele mana ọ chineke ka ọ dị na nna ekpe ekpele ka ọ dịlụ ime ka ife na-eme unu kwụsị unu na-ezu ori e chee na ọfada ka unu na-ezu na amara na kristi ka unu na-ezu ori ọkwa ifu gị eketa na izu fada ori adịrọ mma so ị ga-anaba ọjọọ njọ nne chọọ ịchọ ụlọ ọkụkọ wee nye chineke ọ bụrụ na-enwe maasị iwere ewe bịa onyinye na nke eh, ka ọ dịrị iwere bịa chineke onyinye ị eh? ga-anaba jee kpoo ezinụlọ gị eh? ọ chineke ka ị na chọrọ nke nwe ọkụkọ ibe mmadụ n'afọ ee ọnya ka ọnya ka m jụrụ ị ga-enwe manye ji wee kpọpụta gị ugbu a ọ ịzụ di na nwaanyị onye ka eji wee kpọọ ya ofu na ofu atụkọ ya wuru ofu 1 plus 1 plus 1 <laughs> ihe m na-achọ ịgwa gị ugbu a bụ ihe dịara m nna gị ọkwenye ma fada fada John eh, o m abụ m katikis ya ma ihe niile bata n'ụlọ ụka kpuo a na-eji ego a na-eji torotoro a na-eji ọbagbo a na-eji ihe niile were enye onyinye n'ụlọ ụka nke ọbụla na-enyocha ya bụ kpuo n'azụ be ya ụmụnne e bịa ha tibut ọdọrịa ha na ọ dịje ka ụmụ m abụrụ ha ọnụ ha ada ata hmm. ọkụkọ ọ sụkwanụ ofu ụbọchị na ei katikis legodo ọkụkọ ma ọ lekwe torotoro were gara nye enye ụmụ ka ha rie ha ebe ọ na-eme ya ejigoro m ya oge ka m zuwezie ya ezuru nna anyị kịta ka ị bịa a sị nka m maa na ị ga anụ na mmiri ka nchaba aga anya ka ị gba nkịtị ịma na akpa ndị fada dị eju eju na o kwesịrị fada na-eri ọ na-echeta kaktis eh? ị na-aza kaktis n'ọnụ ụtụtụ kwụpụa ị na-eje n'ụlọ ụka ọ bụrụ ịgbara fada bọị kịta ka ị bịa ma egwu ma toro toro nke ọ bụla ịkpọ m ebu ya ịmanye na enugwu m garughana n'ụlọ ukwu wee gbaa ero mgbe m ga-eji wee ruo na simbalabas ga-ebịa eh? ifuru ebe ahụ m na-anọ kwe ma saịdị ebe a nọ n'azụ ngwuru ya ịpụta hmm. e ebe a mee ime ya ugboro abụọ m wepụtara ihe ọbụla m na ewepụtara na iwere lụta mezibe mbata njiri aka mazie ọ gị na-ebe ihe a kịta ka ịbịa nna anyị n'aka m na-agwa gị eziokwu kpọọ m na mma abịa maka na ịgba ndị fere nkịtị <laughs> akpa ha da-eju eju akpa ha da-eju eju o kwesịrị ka n'ihe onye na-arụ ka o ya esi na-eri nri otu a ka ọ dị kpọọ m ije ọrụ nga akpọọ m ana m abịa kwefụ kịta ma egwu ma ọkụkọ ma ncha chọrọ m ka m bidogodo n'ọkụkọ ọ bụrụ na m sị gị na ama m na egwu n'ebe a ọ m pịrị ọkụkọ pịrị ọkụkọ pịrị ọkụkọ hụ na anya ya erughị ya mbụ egwu m na-apụta ebe a tara ya ahụ onye katikis gaa ma ndị a bịara ebe a mm. ga-aga rejista ha mm. gaa ndị bịara akwamozu mm. ga-aga nnakwuo bribụ ya agbachie ihe na-achọ ịgwa gị ọwụ ụgbọ ha na-ere nga epịa ihe akwa na egwuregwu nne na ụmụaka mekwara ka ụmụaka ahụ. Mm. ise ụmụazị a okwu ka ha tie m okwu n'ọnụ mm. ngwanụ oh, ọkwa akpa ya dịka o nwere akpa mba mba mba eji na akpa enwere akpa m ga-eji oh, ka mmarakwa ka mmadụ esi nọ na mmiri nche abaa ya anya ndị fada ma ọ bụla papa ejuru eju na ha ekwesịrị fada na-eru na-echeta kaktis ọ na-echeta sista nke ndị a dụrụ ya a na-akpa nkasị biko ọmụnwa na-eche oyi ọ ga-ahụ omenala ya ga-emenụ hazi dibi ọkụkọ ka na-ekwe m ọtakwa ihe m na-eri eri ma nne ọka na nke fada ọ na-enwebeghị torotoro eji nye onyinye nke ọzọ ga-abịa na torotoro keziere ha hmm? onye na inye ada m okwu ọkwa ya nwe okwu hả đúng nè à, kia đúng fada simba kpọ oke fada con nke ọ na-agbakwa m onye nke a bụ ụlọ ụka ugbu a ụmụna ọrụ nọ n'ụlọ ụka nke ngwa gwana na nna abịa nke na nna abịa anya ọ n'ụlọ ugbu ọmụ ama m ọ nwere ike wụrụ ụka nke ọ na-achọ ọsọ m bịa fada na-akpọ ndị be fada na ndị achọ mena ọ ka otu nsi ekwu so ịma eme ihe ebu nne gị usogbo amazimi ahụ na amara ụmụazị paịs na nwere ukwu ya ọ gịnị nwee mesara hei mai so ihe ka gị na mbaanyị mere olóòtú ti pé mbaanyị mbaanyị ka zuo ọkụkụ mbaanyị zụta gị wachie ji were nye ụmụ unu ee mmadụ ịnụ mmanụ fada John kọsịrị ihe a ọ bụ na fada na-enye nna gị rait na ọnwa nje izugbo ụka fada John kọsịrị ihe a ọnya mere ihe nna gị ji mmanụ ọnya gege bụ fada John kọsịrị fada John kọsịrị mmanya ọ dịkwa mma Şirkine bir siyadı. Ama ben de siyadı. Ozgo zebik, ozgo. O ne? Ozgo nan de mori. Ay! ok, ok, okay. Ozgo, ozgo nan mori. Ay! Tere o. Çıka mori. ok, biko ozgo. Ehm, okay, you know, emanew my aruba, tagaruba nke. Eh. so ma na anara m ego does not mean na m chọ ka m the money mana ịmago n'ụsọ certain time mgbe agụụ jide guys maka oge device means ị ga-ejikwe bikwe ndụ ghọtago now o na m ga-enye gị money ga ana m ayọ gị ka ị nara ndị mmụọ na ka 3000 na nwanne nwa ga-eji bụ polisi na dị ana m akpọta gị taa nwee ike ime m ọndastand asị ị nara m 3000 na-amaghị ama maka na pak taktikal mana nwanne m nwaanyị a nata ego ahụ na e, e, e ihe ga-agwagasị gị mana anyị ọnụ dị mọnị ka mmanụ dị ya biko nwanne m nwaanyị polisi chọkọ wee Jejidega. Pound which is. Yeah, be your money. Be where your money. Jejidega ni ewe jere. Pound. Ke, you go also go also go, whether you like it or you leave it. They come where your money. Ke, why this guy got general mega? Come on, can na ya ya. Okay. Ega also go na reba o. Ogo, I ma akwụkwọ gị your money. Enu na na. Dekwa aka m, aka m dịkwa ọcha. I have paid you your money o. Akwụkwọ gị ụgwọ gị. Ọsọ gị were ọsọ gị hapụ ya. Ah. Ya, kapitawa consumo su kura ko apụgozi ọkụ ewu ka ị na-achụzi amaghị ihe kata ihe azikwa gị n'ọbara ewu gwa ọkụkọ ụfọdụ ịbịazi ebe a na-achụzi ewu amaghị ihe tati ịmanye nnakọ iweta ọkụkọ ịgbawa ya afọ ịmanya aka ịchịpụtasị elili afọ ị achịpụta ị itizi mm. aka n'ime iwepụta eko ya mm. ịdọwa ya ịta amaghị Chineke ga-eme ga-eme ya amaghị ihe a sị gị n'ọbara

amoni naine ikiya mesikomba ndikuta ngavasikwenye ndikakalisi che tikangeidi che Kakisi, celu nubi ku, celu. Celu nubi ku. Aaaaah! Aaaaah! Today four. Good, good afternoon. Good afternoon. Your language. Mm. For the only yes, it can be a one. Okay, four. Abia mi ide by half na confirm. Confirmation. On up your un Catechist ne. Aga m n'ofisi catechist. Okay, four. Catechist bido pika soma kanga ne. kissed Megan. Kaso makanalin. Eh, kuzin na. Kedu ebe katikist ahụ nọ kịta? Ọ nọ n'ọfiisi. Ọ nọ n'ọfiisi ya? Ngwa bịa ka anyị o que é fee. ebe kwa m ọ ga na ebe tọkwa m ma ọkwa m arụ nke ya ma ọkwa m Ijeọma, dịkwa nke bụ na ọkụkọ na ebe gị n'afọ biko ịnọrọ ọkụkọ ndụ ọbụkwa m amakwa m nwanne m nwaanyị ke ba ruo n'ebe m n'ebe ji ọkpara m n'ebe ada m ke abụkwa ka m ji si ka ka be gbatabeghị bịa zuo ike maka ndị mmadụ na-ekwu obe m amara m ihe mmemme ndị kristian mmadụ achọrọ m izu ụwa ha ka m ka m bịa ba abịa zuo ike ka ihe emezi ụmụaka ma dọghị gị nwaanyị meji m m mụ bịa ebe a bịa ebe a ka ike ịhụrụ gị dizi otu a ka ihe ọ ka ike ịhụ gị dị otu a chena si gị gwa mmadụ ka m na-agwa jen kpọmakwana ka m na-ajụ ke ihe ọ ha ekwecha akụkwanụ gị biko aga m n'ụlọ ụka ị ga-adebanye afọ na kọnfam gịnị mezi n'ụlọ ụka nga n'ọfịs katkist katkist bido metụ m aka na na-emetụkasị m aka n'ike ọ na-emesi aka na na-emesi gị n'ike onwe ike iche na-asị eziokwu ka na-ekwu chekwe ọ kwasịna na n'ike ka o mesago onwe ọzọ o mere mba nne ife ndị na-akụ gbakwa nghalị Eh? gba ezigbogharị nke bụ eziokwu bụ na ife a bụ ozi chineke ọlụ chineke ka anyị bịara ịlụ ebe a o nwere mgbe anyị ga-emebe ife ọbụla ga-emegide onye ọbụla kemgbe nna gị na nwanne gị nwoke mesịrị ife famil na parish a ofu ụbọchị anụ nụrụ m si chineke gbuo efe chineke ma efa nka ekpe n'ụkwụ m edịkwa ọdụm njikere ikpe echi ife anyị bịa ime ngọzi ọ bụrụ igbu egbu ọ gbara m ezigbo ghalị mana ife nna eche a ga-emekọta abụ na ị ga-ana malụ ka ị ga-esi wee jee mee ka ndị ezinụlọ unu kwenyelụ gị ka fasolu gị wee bịa fabịa ka mkpee na-ekpele anyị bụ ndị fada ekpelụ ka anyị ji agwa chukwu okwu mkpee ka nyọba chineke ee ara ama ama ome amala mana mma na ọ ga-eme na ọ bụ ọkwụ na mkpe ọza n'ọkwa na-ekpe unu a na-ekpe maka onwe ike bụrụ nke unu ka ọ ga-aza chineke ga-eme nke dị mma maka na ife ihe na-akọ gba nghalị mana ọkụkọ nwa na-ebe gị n'afọ kemgbe ị nọkwa n'ebe a obegokwan ịpụwa kịta obebe bịa kpọọ ndị be unu anyị kpesị ekpere chineke ga-eme ife dị mma o ebezina fichaa anya gị fichaa anya gị fichasịa anya gị ebezina ngwa gaba koye na ebe a mama amaka mama amaka ọ nọrọkwa ebe a pụta pụta pụta pụta pụta ihe mebi pụta pụta bịa bịa bịa bịa bịa bịa bịa n'ihe mebi nne m jụrụ nwayọ bịa nwayọ nne m ọ gịnị ọ gwa di gị di gị kaktis bịa n'obere nwa ojide na-akụkọ n'ịchọs na obere nwa ojide wee na-agụba n'ime ụlọ ụka jụrụ hei jụrụ nwayọ na-emebi ya nwere ụlọ nwayọ nne kedu ihe ada aga m n'ụnụ ka ị ga-debanye aha maka confirmation rute ebe ahụ di gị bụ katkis bido ọ na-emetụ maka na na-emetụ m n'ike ụlọ tupu m gbapụzie gazi mgbapụgazi ya fada. fada ndị? ee. Agwa m ya fada. Fada m maka ihe a.

bụ ihe maara ihe a mere maka na ọ na-ata ntị arụ akụkọ a na-ata ntị arụ biko hmm. mere m nwaanyị biko m ga-alụkọsị ihe anyị emezi biko n'elu ikpere m na-anụ ihe anyị emezi agbatagbakwu ya na mma agwa ya ada onye emezi gị ọzọ ezigbo nwa ngwa ka kedebe ọnọdụ kedebe ọnọdụ kedebe ọnọdụ kedebe ọnọdụ 国内外贸。 wɔsi na ɔyɛ abobaa ebolobo mmadụ ɔga ha ɔmɔ na ɔmụ mmụọ eyiri akɔ mmadụ papa gbara ndị adọ agbara ndị n'ihe mụta omume ụlọ ne ga akpụta onwe gị n'ala n'ụlọ ụka ebe mụta nwaanyị aka n'ala obere nwa ya ndị nwa onye kọrọ nke nwatakịrị na nne ya so wee bịa na-etunye aka n'ala ọkọchara ekweta mma ekwenụ na ejezi wee kwa ị na mgbe o mere ịma onye ama nke nzukọ ọnụ na eh? ọ batago bifi gwaba ya okwu amaghị ya nwatakịrị abịa kọrịgebe anyị n'obe ebe echicha o nwere ihe a kọrọ gị iwe kwete abịa kọrọ gị kwete ịnahụ mgbe o mere iwe kwete ama m onye ibo onye ka mbụ gị mmanụ e ya agafe ihe ekechiri gị eme anyị agba mba n'ihu gị mụ na na-eme ihe ya katikist ya olu nke ọwara anụ ebiwa na otete na m na n'ụlọ eyi mbere

m ga-abido kọwa ọkọrọ gbago gbada ife ọzọ fọrọ aka niile n'ala m nwee n'ara gị n'ike m nchekwa na-egwuregwu nwoke anwụ dumin na-emesi ife ike ama mfe hmm. e m na-eme eme mgbe gbapụrụ okwu nya ife si bụ mbọsị ahụ gbuwa ya isi maka ife na-akọ ọgwọ mpa ka m ife gbuwa e m ike ife na-ekene Chineke na ebe ọ nọ na mgbapụrụ ife ya eme mbọsị ahụ mmadụ a na-agwa okwu ji m egwu egwu mgbapụjegwa fada gbapụjegwa mma m na ife na mụ na mma m jezi na nke nwunye eche ya hmm. nwunye na-aya anyị na biko anyị ka ma ntụ ọzọ n'ife mana abụmọnụ ka na famịlị mana nna agwakwana ka ọ ga-agwụkwa mma nke nke ya na-aya sị ịma mmadụ nkọtọ ka na mba mba mba ga-agwa mma m fọ omee onye ọzọ biko m ga-agwa mma mba m ga-agwa Chinwata alapụtakwa ife ji imi m ka ị ji ụgbọ ahụ mba Rita chelugodo Rita ego ego ebe unu ọkụkọ fada kati amaghị kati ya atịkwa gị n'ọbara ewu ọkụkọ fada ịbịazi ebe a na-achụzi ewu amaghị kati ịmanye nnakọ iweta ọkụkọ ịgbawa ya afọ ịmanye aka

ọ ga na ebekwa m oo Ijeọma, nke m na ọkụkọ na ebe gị n'afọ ama akwamo n'ebe m n'ebe ọkpara m n'ebe ada m ke abụkwa si ka ka m bịa zuo ike maka ndị mmadụ na-ekwu obe m ndị mmadụ na be m so si ka m gbatagodo ebe a nọrọ biko ka ike ebe a ndịrị ụwa na akụkọ sɛgbadɔ hɔ no obi aka ɛnɛ plo amɔkɔ amɔfi ɔba ɔsɔ ibu ɔkɔ nifu sɛmu ìjẹfu fada ọmọ ìfẹ padà ìfẹ nyina kọwa ojúlọ abakẹtì bí a kì í fún mu ìfú sẹmu àjẹbẹjẹ jẹjẹ jẹfu fada. You ìmọ̀ ẹ̀fẹ́ ẹ̀mẹ̀jọ náà do kí ni ẹbí ìmọ̀ ẹ̀fọ́. ọgẹni ọgẹni. blood of jesus ọ sì ní àjọ efoge. yẹn jẹ bẹ sẹ kọ fún bọ òkú rẹ sẹ jẹ náà àtúnṣe gbọ ọsàn. ọ̀nyá kejì wẹ́ẹ́ tinye wẹ́ẹ́ bulu sí ẹ̀yẹ nínú kù. bụ ọgbawazi ọsọ ka ị ga-afụle fada onwelu mgbe m ji wee zie gị mmadụ dị ịfụ m ọ bụ na ọ chọrọ ọzọ ịfụ m chọ ịpụ gị bulie n'ukwu butere m ya ọ bịara ebe obi na-abụ si mmiri obi na-abụ na fara anyị bụ ezigbo fada katkist anụjugo m ntị banyere ife ị na-eme na parish a ị ma na nna ebe a wee na-ene ife ị na-eme sista ike abụgo m n'ife m na-anụ banyere na parish a taa ka oge ebe ngwa were ọsọ were ije yipụ akwa chiri m ọsọ biko látẹ̀kì kalẹ̀ rẹ̀ ó sọ tẹ́kì láyé máa lè kún èso kún mi wá ní nínú rẹ̀ bárí iṣẹ́ ǹjẹ́ fi ọdún kan fún mọ́mú. ọwọ́ nílò náà ṣe bá ọwọ́ nílò. yíkú yíkú yíkú yíkú bàbá wọ́n sọ ọsọ yíkú tí ọsọ ọsọ wa à ń fúyà bá fúyà náà ọsọ ní òun ká ní àbọ̀lọ́ ní ìdààmú àti. àdàtí At this, look at what? Hey!

mama ijeọma nwanne m e ife na nke a ofu ụbọchị kịta iburuzi n'afọ gị wom ka nwa ọka mma na mma na ọkụkọ dị n'ime afọ n'ime afọ gị mama ijeọma ị na ka ebe m n'afọ na anya ife a ya eme hmm? unu ya eje n'ụlọ ụka jee kwupụta nju n'iru fada ka chineke gbaghara unu hapụkwala m aka ama aka biko ka iru mmechi fụ fada chọn n'ihe a padụrụ ji eto onwe ya ure ịmakwara abụ onye isi ndị nne na mbalaba asa ịfụrụ ada eme ya otu a mana ijeọma unu ya eje kwupụta nju unu ka ife na-eme unu hapụ na aka ife ahụ na-eme ewu isisi mmụọ na-esigharị ichere ife a na-eme ewu ife nkịtị jenifere m unu mm, mm, mm, chere ọ bụrụ na ọsọ a m be gị na nna obe gị na-enye gị nsogbu ọ bụrụ mmiri nje daa esi m ebe a pụ ịnụkọta ị na-atụ iri mmiri iji nwụ fada jọn na iri nyu ka m na-eji kpọrọ fada jọn kwuru n'iru ya na-ekwu okwu ịmaghị ihe bikọrọ m aka ife na-agwa gị ife ife anyị eme ya ife na-eme unu wee kwụsị isisi mmụọ na-esigharị ife egodin blọk a ọ dị ọ dara hapụ ife a nwa ife dị n'afọ unu ya ejefu fada ka ikwupụta njọ unu kwupụta njọ unu ka chineke gbaghara ụnụ n'ife ọjọọ unu mere okwupụta ka anyị esi wee mee ya ya bụ na ife anyị eme ya ife na emu na-akwụsị ife a ife anyị eme ya iburu blọọkụ wee dọ jikwa nwa na-ekwu okwu na ndị mmadụ ogige ọkwụghị ife na-agwa ife a ihe anyị eme na onwe ha ọkụkọ nọ gị n'ime afọ ife na-agwa gị gede ntị gede ntị bụrụ blọọkụ a debekọdị buru buti ya buti ya biko nwanne m nwaanyị biko nọrọ ka ngwa gị fe nna agwa gị kono menere m ebere na-ama mbe nwanne nna anyị ma na ndị nwunye di gị anọ ya mma iji ọma jiri nwayọ na ndị mmadụ n'okirikiri ha ere gị ntị jiri nwayọ Femis, ebe a ga-akpụ ife a n'ebe n'obodo ife a ga-akpụ ife a gị na-ayakwa obibe nne nye njezi obodo anyị kpọta katikist ka ọ bịa rụọ n'obodo unu ka o wee dị mma o nwere ife na-edoro gị anya n'ife m na katkist nke ọzọ ga otu o si wee sigide asị lụgide lụgide wee lụpụ nwa gị ka onye na-enyere fada aka were nwa wee fanye mesie na nwa ewetazịa wee nata nka fata gbuo ọ na-ezu m ori ife ndị a o doro gị anya m ji wee chụọ ya nụ onye ori a m mma ọkwa nke ka gị pịa aka apịa wetara m ezigbo mmadụ ka isi wetakwana m ụdị mmadụ a omelụ mgbe gara aga ofu nwata nwa agbọghọ gbara ọsọ bata na parish house ebe a si mụ na ya jere ka rejista afọ confirmation ebe katkis wee bido ịkasị dị ha aka n'ebe na-adọrọ mma a na-ekwu nke a nwere mkpuchi ọnụ nje jụọ ya ọgọ nkwenyekwala ya ahụ ejekwa nyocha bịa ejekwa nsibeli ya ọnya ka mmalụ na eziokwu na akpebeli ya ekpele ka olise ebulu ụwa meeli ya ebele a na-ama ama ọ gbanwee mmụọ ya tatakwa ka sista na-abịa efu m ya bụ katikist kwa wee mabuli ya n'ukwu tinye aka magburu sista sista wee tubezie mkpu anọ m ebe o wee na-eme afụrụ m n'anya m wepụta wefe ya afụrụ m ya kedu a ga-emesi n'obodo unu a ife nyekwa ife agbara m achụgo ya o achụgo m ya ị nwere onye na-anya nwoke ọ bụ na ọ bụrụ nwaanyị ọ bụrụ ịṅụbiga mmanya nwoke ma ọ bụ ọbụla ego o nwesịrị ike katkis ọzọ kịta nwa gị abịa ebe a ọ bụrụ nke na-aṅụbiga mmanya oke ike agwụgwọkwọ m ike agwụgwọkwọ m fada ekwela ka ntị ọzọ n'ụlọ kpuchie kpuchilata ya ka obere nke a ị gbara ya kịta nsị ebe ara bụ kịta m na-edebie ọ gịnị Chiamaka mama go, papa look at Huh? n'ọlụ katkis na emere gị go, papa look at m n'ọlụ katkis go, papa gị mm. look at this. ihe ọ mere Mama, ask no jelu nuka, then I go by reverend sister. Father, where did they where you say say no chose ko na lu ya catechism nuka. Baba ki jera no maka then I go by reverend sister. Ke ya bu jiri ndị ka je na-eme reverend sista ihe ọjọọ n'ụlọ ka. ime reverend sista ihe ọjọọ ọ chọrọ ibe ya onu ka ọ chọrọ ịgbaji okwu o ji mma kọwara m ka m ghọta nwa ma aghọtara m kwuo o ji na-eme nye ya alụrụ ala n'ụlọ ụka hmm. nkịta ka ị kọwara m ọfụma n'ụlọ isi na ọ chọrọ ime sista ihe arụ ọ chọrọ ime ihe ọjọọ ka mmanụ na ụdị ihe ọjọọ ọ chọrọ ime ọ chọrọ ibe ya onu ka ọ chọrọ ịgbaji ụkwụ ka ọ na-ezu ihe n'ochi ka mmanụ nke ọ na-eme kedu ị na-emebiri ihu agwara m ya kedu ihe m gwara gị na nna gị baa gafe na ezigbote aha nna gị baa ka ị ji amụ oke ala ị na-azụchitere nna gị ekwuona maka nna m ị na-arịa ọgụ ekwuona ihe nna m mere ọ na-ewute gị na nna gị fụ ha anaghị ọ bụla kpụrụ ara mara akwa n'ukwu ọ dị agafe nna gị ngwanụ akwa orugo ihe anyị na-ekwu onye chọrọ ịnụ kịta bịa ka anyị dure ụka ka anyị ihe yọọ revren fada ka ọ kpọchiata nna m n'ọlụ katikizm ha achọkwa ka achụpụ nna m n'ụlọ ụka ọkwa na-abụghị ihele ya na-eme o anyị gafee nkịta ndị mmadụ na-agwa ya okwu a na-esu anyị bịa ka o bịa ka ọ gị na-ekwu kwa ka tepụrụ ogwe atinye n'ahụ gị mụ mụnwa na-ekwu biko bịa ka anyị jee yọọ nwa bụ mmadụ hapụ shọpụ ebe ihe ọ bụrụ ọgwụ na ọbẹ̀kọ́ òun náà mmèé gị mmèé nke wụnyere m na ofu mmèé jide ofu mmèé ọkwa anyị ncha ka ihele ya na-eme ọkwa anyị ncha bịakwa ka eji yọbara ebe fada gị taa ozugbo nna gị banyere ebe a nka m were ihere tufuo maka na ama m n'oge echi onwe m ọ bụghị mechie ọnụ ya mmaghị biko ozi anụnụ ka anyị gaa fụ fada ejere m fụ fada sị na ngwa unu ka anyị niile bịa ka o kpere anyị ekpere eziokwu biko unu ịmana isi adị anya mma ana m ekwu ihe nna anyị mere m dịka ka na chichi nkirịta n'iru gị bụ nwa ọkwa na azama na ije na ahịa ahụ kedu iru na ọnụ na anya na mmeji jekwuru John n'iru na-abịa gị ọ dị gị ka mma agwa John m ebe wee m gara wara wara wara wee na-acha nwoke na-acha nwunye na-ebe m n'afọ wee ruo St. onye isi mmemme emebi kama m mere otukọ ahụ nwụọ m asid nwa asid anwụ mmanya ekwukwere ekwukwere dịkwa ekwukwere ekwukwere mmanwụ ha onye ụdị okwughị ihe nke a ma ka ịhụ na chukwu na-aza ekpere hmm. ị mana sinsa m gara ga fụcha fada mụ na fada wee kwụcha ya sị na nga ka m kpọọ unu niile ka anyị soro bịa ka o kpere anyị ekpere mma wee nawa wee chete na groto dị wee gaa n'ihu groto gaa bụsi ikpere wee kpewe wee bewe besara chineke ka o si wee dị m n'obi ma ị mana sinsi ahụ ọntị m gagide si n'ụlọ ụka gagide gagide gagide rute ebe a anụbeghị mkpakara m n'afọ yes obebere obebeghị kpaka m sinsi ahụ ntu ma gagide si n'ụlọ ụka bata ebe a webeghị ihe bere m n'afọ mmanya okwu gị dị ka onwe ihe ọ dị ka o mee kiri sayensị maka na kemgbe 30 minutes m nọ ebe a na-aṅa ntị ihe ebe ebekwa m ọbịa ekpere erutuo ya ọbịa ekpere erutuo ya ekpere erutuo ya biko ka akwado mara esi anyị ga-aga mm. kemgbe anyị ga-aga ka anyị ga-afụ fada kpọọ mm. ogo oke ị ga ikpekwe ekpere ebe m gara akpe biko na buto biko maka ife mbe m mere ọ bụgodị gị chekigodị ọ bụrụgodị gị oge ewute gị ee eh? onye ewute gị nọ mpagitegwu dula ị na-ajụ m maka ife mba m mere obi agara dị m mma mana ọ bụkwa na ka ị ga-eji na-esogbu m ụzọ ụtọ ebe ebe a na-ebe akwa sọga n'ọla ebe a ka ka ọ dịkwanụ nne ọ nna gị mere ọ bụrụkwanụ gị nwa mere ya onwe ka a ga-esi kpọba onye mere ife a na-asị na ọgụ nwa nna gị bụ ife mere ya so ọ nọ n'ebe anọ na-ebe akwa ife ị na-ebe akwa kịta nna gị nọkwara onwe ọ chọkwa dị mma o eziokwu na etoli ule na n'ilo ọchọ dị mma mana ọmụnwa bụ nwa ya ebe ọbụla m gafe na-ezumime a na-achị m oji na-asị n'elu nwa nwa katikis bi ya na onye waji nwa katikis adị ọgụgba nwaanyị n'ụlọ ụka reverend sista ọ bụghị na ụjọ nwaanyị na reverend sista ka o ji ọgụgba n'ụlọ ka ya ga eji na e, ama amatụ ebe ọbụla nga otu nkịta otu anyị si na ikide onwe nwoke chọrọ ịnụ m nkịta si na ọla ikili m ma ihe agaghị ejizi osisi ke ezinụlọ osi asị na ọnwa katikis chike ọ bụlụgodị nke nwere na-asị m ebe si n'akwa nne abụghị ma nke ọnụnụ onwe e, dịka o eburu nsogbu bikos onye ọbụla laikere gị ga-anụ gị n'ụwa kịta ada emezi na ife nna metara maọbụ ife nne metara ọ bụrụ n'ụwa kịta onye ọbụla laikere gị ga-achọ ịnụ gị ọ ya anụ gị nke a bụ iwu ka ọ bụ so ebe nọ na ebe ada ebe akwa maka ife nna gị mela n'ọkwala onwe ya na-emere onwe ya njọ ibi ebe a na-ebele akwa ọ bụrụ obere oge kịta ịlapụkwa ya pụọ ya ka na-ekwu okwu nna gị na nna gị mere nke ọzọ sobi ke sobo ni biko bia kaina e bia ba bia no la na ne ne ne biko bia kaina da ba go na chumi ne ba biko bi ne kaina do ma ga wa e ba ka mu ma biko on do mi biko da kaina mu ife mu ife ne mu so biko ga ko la pe kaina ko da kaina ben na ibo ni yero we ne bo mu yero we ne bo mu hey mama mu ichie ndị ọrụ wee megbuo m amakịdị agba na nsị amakịdị na kedu ihe m gwara gị akwa m gwara gị na di m agafe na di m ọ na akịdị ya ma oke ala nwaanyị ọbụla ọfụ ngụgba ọ dị ọcha ọ dị ngụgba onye ka ọgụ gbagidere wee jee n'ụlọ nsọ Chukwu wee jee n'ụlọ nsọ Chukwu wee jee gụgba refrend sista ọgwa gwara gị ọgwa gwara gị agwọ na di m apụgo na nche ya na di m aghọọ na-agafe na ọghọọ na akịdị ama oge a nakwa agwara gị isi m na-ịmahụ isi m na-ịmahụ na enyi ya nụnụ di m emebe ọna mụchie m uyu n'ihu nkeke ga-ewute mbụ nwa m nwaanyị ma ebe nwa m nwaanyị Chiamaka nwa m agbafuo n'ihere emegbuo na nwa m afọ m Chiamaka ma ebe ọ nọ di m na-agụ gbawe ọbụla wee jego gbaa sista n'ụlọ ụka enwe iji wepụ ihe fọrọ ụmụ ya obodo a bụ na ha ada atụ m na-eso m n'azụ ihe bụ na ha na-awụ m aja ma ntụ ọ dịka mụ dị iri di m ma ha ma n'obi m na-eri arịrị ị ga-egbukwa onwe gị igbukwa onwe gị dị gị na ndị nwaanyị na-akpụ maka ha nọdụ ka kọmitii ndị mmadụ m ọchị ị ga-asị ya atụla m ugwu n'ụzọ ị ga-asị ya erusire n'imi aghọnara m ihe akụkọ n'obodo anyị yere ụwa chiamaka nwa m ọmọ tí a máa ká a máa agara m fụ agara m fụ fada ugbu a ya sị m ga-agwa unu unu niile bịa ka o kpere anyị ekpere mpaghara ole na-ekwu na agara m fụ fada ọsị m bịazie unu akụkọ m fụ anyị sị ga m bịa gwa gị ịbịa ka fada kpere anyị ekpere biko unu alaghịkwa m ihe ị na-eme alaghị m ihe

nwanne m nwaanyị ị ga-aga soro ebu nje fada o ije kwupụta njọ gị ebe anwa ka ife na-eme gị wee kwụsị hmm? ewepụ na onwe ife nji n'aka na-eme kịta aka m eso gị wee jebe

biko kwado ka isoro iji ọma ka unu jebe n'ụlọ ụka ka ije kwupụta njọ ka ihe akwụsị sista gbawakwu ya o gbawakwu ya o gbawakwu ya onye nke nwe ihere na-eme gị ihere na-eme gị ọ kara gị mma na ihere mere gị ofu ụbọchị gị gaga kwupụta mmehie gị nwere onwe gị na ndị na-ebe ime mgbe ọ ga-akwụsị kpụrụ kata n'ihu ka anyị gawa kpụrụ kata n'ihu mana ijeọma soro ekunu gaba eh? na ka echenji ka anyị gawa ụlọ ụka maa mụ ka njebe nwanne m nwaanyị mma atụfu ihere nkịta ahụ ka nwa bụ onye ụka kpuo arụsị m ka ka njebe okoro na ka na nke fada ebe ahụ ife na-emebi gee m ntị Oloye Oloye ọ bụrụ n'uche m nsị gị rapụ ndị nwụrụ anwụ ka ha were aka ha na onwe ha ihe niile a mgbe niile a na-ekwu ihe a ha chọrọ iji ntị nụ a na-ekwu ha tinye osi na nke a were osi fachisịa ntị ha ị na-ekwukwe mgbe ahụ onye iru anya ekwu onye a na-ekwu ha jụ kịta aka m olee nwoke m hapụ ha ọ bụrụ n'uche m ka anyị na-ene ha n'anya n'anya ọ ka diferença kita ni kita ya kita. Karena itu kalau Parisia ya, ya ubah punono. Ọnwụ na-echọta efe na fada na onwe ya dazi eme ka o si eme ọ jụgụziri ya ahụ oyi maka na a na-agụ ya mbụ ọghọtahọ na-ekwu ọghọtahọ ma kịta omena ya n'anya o metụ n'imi metụ ọnụ ọfụ ya n'anya metụ aka na ya anyị jee kịta agwafado kịta ọ ya ka gee ntị na mgbe aha na-eme na-agụ ya mbụ ọ na-agba akọ na akọ na ala kwado ka ije jee fụ fada kịta na ije ife dị iche ya dị na ife a na-ekwu ka e mee mistake emere na mbụ kịta akwụkwọ gboo chiesi ma ya na-akụ na bọọlụ ị bụ onye ma ilu eso ndị ọbara na i obi adịghị mma ebe a nọ sef ihe mere unu eme iri could you imagine na transfer window dị open this man enwere ike ije afịa sọsọ onye ọfụrụ ego n'igoro fọwọd anyị n'elu ike ojegolo si na nke nke osmanya zute fakao ka ihe ọ na-afaka enyi na-akụ ya negoro man manchester city ịgba chelsea 3-0 na season na ọbụ nwa ga-ebe ezigbo nwakati ọkwa nwakati a ezigbo o nwere ihe m chọrọ ka m yọta unu ọkụwatago achọrọ m ka onyere m aka eh? ka eje wude my fada ka akpọgara ya ebe m fada wetago ka ekperi ekpere ka o nwee ike inweta onwe maka na ama m na ife o mere ọ dịrị ọmụma na at least biko nna ka ife na-akụ iri ya ka ị na-akụgodi ya sef Eh, ị mara mpa gị dizavụrụ ihe na-eme ya maka ihe nwere ego ndị ụka na ga wa ahịa biko agba ego na mpịa bụ mgbada mana o nwere ife anyị ga-eme eh? ka nyere ya aka na ụmụ okorobịa ibe anyị eziokwu na ife onye ma na ofufe ka eji amụ mmadụ mụ na ọ dị njọ na-amụ ya na ọkụkọ ọ e ka ọ dị akụkọ a mma na ntị ọ gbara ụka na ntị mana kedu ife a ga-eme nke bụ eziokwu bụ na my fat my father f the man f the man ọ dị na ka ife ụfọdụ yasịja na ọgba ha aka fọdụ yasị na ọ mere nke a mee nke a mana ọ gịnị ọ mmadụ na mmadụ na-arụkwa ọrụ na ọmada aṅa ntị n'onu ọma nji okwu ekpọrọ ife ọma nji elu ekpọrọ ife mgbe ife a mgbe kakịsị nke mbụ mbụ juru ori ọgụ anya agba m mbọ niile m ma agba ka vice chairman parish council wee resịta na parish chair ka anyị bụ na e anyị mbọ weta onye ya rụọ ọrụ ọfụma ife mere mbụ ya emekwaghị ugboro abụọ na ana m ya na-etipụsi na-aba ndị ndị ụfọdụ ndị na-akpọ m afa dị mma ndị na-akpọ m afọ ọjọọ na-esi ọnwụ na-esi ọnwụ ka eme ife ka esi eme ife ọ ya agba ọpụta okwu ka a marụ onye nwe ya na-atọ ụtọ iche ọnwụ onye ṅara m ntị n'olu mgbe ahụ adịcha nsogbu wee nọ ka esi anụ kọpụta na ha pụtara ichie n'ife ozuzu ya mma eziokwu itu kete ela ho na du ela ho la because oh i worked on one night ai ku nya dum ma mana ku ro ga ho na cho hi ge munti no nu na ku na ku o de ka si no ba ja ma we zo na cho we fo zo na cho ba ke du ka tam na wo ku we ska ha po no o ja la ba ja ka ha po gori ndi de za no from vice chairman na ama mu ife okoro we de jo de jo de jo de jo de we ska ha ka no no ifa wo ru chineke na yitu te le wo ye iji oji maka ya pụọ ọ dịka asị okwu ya ọ na ọnụ ọnụ ife ahịa emezi n'ezi ife mere ebe a kịta a na-ekwu na a na-ekwu na katkisi nke mbụ jiri ọkụkọ chiazịa enwejezie kpọtazie nke a gị na selis na-ekwu mgbe friji ekwe tinye ọnụ n'okwu unu na-ekpọta ife ọ na-emewuzie nke nwa n'ezi ọnọdụ kịta m ụta atagbu na m m arapụ gbaga m maka na ife niile merụ mgbe anwa ịma na ife nchụjebekwanụ bụ otu ife si wee kwụlụ ọnọdụ anyị na Felix ma katikist nke anwapụla o kporo ji na aja bụrụ Felix na ndị bie na fazuo ori ọkụkọ emesio Chineke wee mee ya ọpụta ife na aka Felix dị ọcha wee malụkwụzi dali na Felix na ezinụlọ ya bụ ndị ezigbo mmadụ ya bụ ife wute m ife m na-emefe a bụ ụzọ m ga-esi wee ti Felix aka n'obi ọ mụnwa kpọọ Felix si anya jila aka ya chọọ onye ga-abụ katkist wetalụ m afịa mgbe m na agwụ ya ife a ife m budokwa n'obi bụ na ngwa anya ọ sị m na ya chọrọ ịbụ katkist ka e wee si na etinye ya aka n'obi mana nchọpụta na ọ chọrọ ịbụ maka ọ kọwara m otu Chukwu si enyele ya aka na nwa ya na-emebezi ọfụma ma si anya weta ya bụ katikist ka ọ bụrụ na ụzọ esi ya aka n'obi ya mgbe niile ahụ ị na-ekwu na ya abụrụ ya na ichie ife anyị niile na-eprotekt ọ bụrụ nọọ ka ọ bụrụ nwere ife a na-agbagha na aghọtara ya mana ọ dị mkpa ka m kọwalụ nnọọ iti feliks aka n'obi bụ ife njudebe ya biko unu taa m ụta unu atadobe ife ife a onwe m iwu otu a na-aba mba na bụ maka na elotara m na mụnwa bịakwutere gị asị onye na-echọta gị na parish ya gwagosịghị na n'ọgwụgodu na-achọrọ ime felisi aka n'obi n'ife mere ya na nwa ebe ebe ya na nwa ya n'ụlọ ụka ka chọpụta na aka ha dị ọcha na ọ bụghị site na ịhọpụta katkist na anyị nwanwụ ndị obodo anyị chaa ma onwe anyị mara nke onye na-eme n'obodo a hapụ ụka anyị na-abịa ụka bụ eziokwu ma anyị maka obi onye dị ka omesi eme omume gbasara ndị obodo ma ofe ọbụla yes. and what your child you also happy happy like the person did not call no jack whip to near all borrower ahụ anya ọkụ nwa na anya nwa ahụ ndị pensioners mana ikwe ha ekwo ga-afelizi ekwewu na mmada ya na ife ọ na-ekwo ti gbadagbadagbada ya na mkpa na-eji ọkwere ife a na-eme kịta biko faka ife anyị na-ekwuzi mba nke mere eme eme ọzọ bịa mara Come with you, we're gonna carry each other. You can do that. And ana sonso inwe cat case gesi etu a wee n'ụwa cat case ibu anụgo a na-achọ nke nke ịtọ nke a wepụtazie na wepụtazie biko ife anyị na-ayọzi gị bụ nke kịta ka ị rapụziali ya ndị parish council ka anyị ji aka anyị ọcha tụ na-ewepụta maka ọ bụrụ na egelụ ntị oge ahụ ewe kpọta ichie ụfọdụ n'ime anyị aka ebu mbakwa nekwa ụdị mmadụ ife ọrụ enaghị anyị ife na-emekọta ama biko fada amaghị ihe onye kwere ka ọ gbọsọ ọ na-eme sàmì ó gịnị na-awụ mmiri ndụrụ jide nna gị nwụnwa onwe ya nna anyị kati adịla mma ajọ nwaanyị ajọ ka ya aha m ka ejiji aka doro n'obodo niile ịlụ ajọ nwaanyị ajọ nna ka ebe nwaanyị si bata n'ohi ọkụ a na-eji ezuo kiri ebe nwaanyị si bata n'ohi ọkụ kiri nke iji ezuo ohi ọkụ ọ bụrụ na ọ bụghị m gaa na ụlọ nsọ chineke ga-zuo ọkụ ọrụ ihe ọrụ ọrụ ebe ị na-arụ ọrụ etiri gị ifere ya n'ahịa ngwalezie n'anya ediri m ya ama ma chere chere chere maka na-ede nkwuoli n'akwụkwọ ma na-ekwu ife ọ dịka enwe ife ọzọ gee ntị ebe mmadụ na-alụ ọrụ n'ụwa ka ọ na-enweta ụgwọ ọrụ ndị oyibo ji na-akpọ ya wọkshọp na where you dey chop na you dey call workshop ọkwa ịghọtagwo ah kedu ka esi jee lụọ ọrụ na straba ga na beja je nara ụgwọ ọrụ problem ị nwere bụ Eh, ozuzu ozuzu ozuzu ozuzu ahụ ọ bụ na ị nara reverend fada permission were ihe ebe ị na-arụ ọrụ nwe ihe o mere nọ nke ozuzu a But nne gị ọ na-aṅụrụ iyi ugbu a sị na ọ mara na nzuru ya ezi nzuzie n'elu ngwuru tụfetere ya ọ ya nwụrụ ya chaa Amara m ebe isi ịkụziri ihe ị na-ekwu olee otu ị ga-eje ekwudekwa ebe ife na ị na-esizi nri n'ụlọ ebe a na-ahụghị ọkụkọ ọ na-aga aga wetara m ha. otu a ka o si aba ememe otu a ụka ụmụ nwanyị branch na-ezu na-eburu na-ajụ ajụ na izuru ezo ka kaktis ka ị bụ lee anya ihe na-ewe m iwe wụrụ ọkwa mmetọ anyị n'obodo ọnụ iji tọ ọkụkọ ahụ ọkụkọ nke ikpeazụ a ibute n'ahịa n'ime ya nwụ ana na amana ọkụkọ ọrụ na nke a na akụkọ ya na-ebi ya na fọrọ asụsụ ndị abịa Ei! ọgba bịasịa ya onye na-ezu ori na be chukwu e. ezi nwanne m ọ dịrọ mma agwa adịghị arapụ ihe toro ogologo ama ọzọ ọmụzi ihe ọzọ nwa na ọ bụrụ arụ onye na-enyi isi ya na-apụta ihe bụrụ imere teji akwụ gị ụgwọ ya arụ ụgbọ ọlụ gị katikisi na-eche gị kwa na onye olu nwere ụgbọ olu ya ihe ahụ gị na-eme n'elu ụwa ịma na ụgbọ ọlụ gị na-echere gị biko kpachara anya gị ya, biko kpachara anya gị biko lezie n'anya gị biko kpachara anya gị ọ dịrọ mma